and those who where is your Nnamdi Kanu you dey answer Obinna Obi Cubana fake account where is your Nnamdi Kanu no be Ndebe oh release me two minutes two minutes this will stop two minutes please release me two minutes umunsu where is your Nnamdi Kanu I don dump am there na I don dump am there e go kpai there. ife mere ji wee plee ihe onyonyo am play kịta bụ maka ụnụ nwa m ndị na-asị sị hapụ ijele maka ụnụnwa bụ ndị mfu na-eti justice for ijele ihe anụ bụ ekpele Ejele na-ekpelu Nnamdi Kanu ka Nnamdi Kanu nwụọ n'ime ya bụ ekpele Ejele ọ na-aba abịa n'obodo mmadụ ewe na-akpa mkpamkpa wee na-eme mpụ na-eme ihe ahịọ ndị okenye wee na-adị aka na ntị na ya kwụsị ọ bụ na ya bụ onye achọrọ ịkwụsị mgbe ọsọ ọbụla ndị uwe ojii bịa kpalụ ya bụ onye aka ọ na-adịkwanụ mmasị hapụ ya bụ ka ya bụ onye taa afụfụ mmehie ya niile ọ ụdị mmadụ ijele anụnwa ka ndị nna anyị ochie fa nechara ya wee kwuo na ezi ọyị kakwa na ajọ nwanne mma sọnsọ ijele bụ mmadụ mfu na soshal midia anụnwa ọ bụ na ebe ọ bụ na ndị igbo na-eme ife ọ bụ na ndị igbo nọlụ right ijele ga-abịa n'ọlụ left solu ndị ilo wee na-agbaso ndị igbo wọ ọ bụ na ndị igbo nọlụ left ijele ga-abịa n'ọlụ na right sọnsọ ijele ka m fụrụ bụ na ebe ọ bụla mma igbo na-abụ na-agba onwefa mgba ijele ga-abịa die kama oge egbo ya bụ ọgụ egbo ya oge mebapụta ọ na-asọnye ọkụ ọ na-afụnye ọkụ ka ya bụ ọkụ na elesikwu ike ijele afụfọ ndị igbo n'anya ka ha kwana dị na pretend ka anyị gwa na nwaanyị nke bụ eziokwu ụnụ nwa bụ ndị na-eti justice for ijele amakwa m ihe bụ interest unu maybe non support ijele because of ijele na-agba ndị ụka mgba amaghọkwa m o mana mụnwa nke eji bụrụ nwa afọ igbo ijele sinsi njiwe na ekili ihe onyonyo ya na soshal midia n'ụwa ijele ada echelu ndị igbo ezigbo echiche na-efu Nnamdi kanụ ka eji n'ime sinsi ụdị ihe ọbụla ọsọ ya ya ka Nnamdi kanụ kọmiti nke nwa bụ nwa afọ igbo ekwesịghị ịdị na-ewu ichi ka Nnamdi kanụ nwụọ na nka mana ijele na-apụta openly every time na-eme vidio na ewu Nnamdi Kanu det ngwa na-efu last year mgbe a na-eme ya elekshọn o na ewu ma ọkụkọ mana na o aka mma Igbo ji achọ ka mama nwere ike nyefe opportunity ka fam ike obodo a bụ Naijiria Peter Obi wee pụta wee na-asala ọkụ everywhere everybody wee na-bụrụ Peter Obi n'ọnụ ma ndị na-alaiki ọdụ ndị Igbo sef sọpọtụ ka Peter Obi chịa mana Ijele bụ nwa afọ Igbo nọ na social midia na-achọ propaganda oge use against Peter Obi deeti date ofu ihe ndị Igbo na-eme Ijele pụtagolu ote solushọn ka oge saa dị mma gwagodu sọnsọ ebe ọkụ na-enwu ka Ijele na-achọ sọnsọ ebe a ga-esi wee gbuo ndị Igbo zọọ ndị Igbo pete pete pete sọnsọ ebe a ka ya afụ Ijele ọ ga-anọ ebe a na-asụnye ọkụ na-afụnye ọkụ ka ya gbọkụ na-elesi ike a sịkwa m ukwuo m ga-asịkwa n'unu hapụkwa na ijele ọ bụ na ndị uwe ojii enego anya wee fụta na ijele meritili ije nga fama ka ọ gbasa ọ bụ na ijele meriti fami relizi ya ya gbasara ụfa mana onye ọbụla bụ nwa afọ igbo na-agwa onwe ya eziokwu na-achọ ọdịmma anyị igbo ekwesịghị ịdị na-ekwu justice for ijele maka na mgbe a na-adọ ijele aka na ntị na-adị ya na-adị ya ọ chọghị ịnụ gwagodu m ofu ihe ijele megolu bụ maka ọdịmma ndị Igbo gwagodu m ofu gwanụ m ofu ebe ọbụla a na-azọ ndị Igbo pete pete pete ebe ọbụla a na-eti ndị Igbo ka a zọgbuo ebe a ka ya ijele and ọ pụta ebe a ọ na-afụnye ọkụ ka ya bụ ọkụ na-enwusikwa ike ijele afụkọ ndị igbo n'anya chaa chaa ijele bụ mmadụ mfụrụ lelu ndị igbo lelu ụmụnne ya lesi ndị ilo wuluzie ndị ilo melu ụmụnne ọ dị mma na ọnụgwụ asọ ka akpali ya wee gaba at least na ọ n'aka ụmụnne ya maka na ijelara afụ ndị igbo asị mmụnne ijele wolu ndị ugwu wee melu ụmụnne and ọ dịkwa anụ mma otu bụ na ugwu awụsa ka a nọ wee na-ahandụlụ kesi ya anụwa so ihe ọbụla dị ndị ugwu mma fawolu ijele wee mee ije lebụ nwanne fa ka ahapụ ndị na-eme pretending maka ụmụ bụ ndị na-eti justice for ijele hapụ na ijele aka hapụ na ijele aka mpụta ọtụtụ oge na-ajụ ụnụ asị na ijele bụ onye igbo agụ na nwaanyị eziokwu agụ na nwaanyị eziokwu ijele adịghị eme ome ka onye igbo ana afụkwa m ya na irizi na onye igbo si n'ihe ndị igbo na-eme na-adị ya mma ga-eji wee na akọ for the release of ijele afụghọ m sọnsọ bụ na indirectly na ihe ijele na-eme na-adị gị mma a ọjọọ na-ajụzi onwe gị na-abụ ọkwa ijele akụgo almost going to one week plus n'ime na ka ebe dozu ndị ala ji abụ ndị o ji wee na-eme ọnụ ka ebe fanọs ka ebe kọntaktị ya niile o ji wee na-eme ọnụ ka ebe fanos akwadozi kọntaktị ndị na-amịgo maka na onye igbo ka ọ bụ ihe a gosi gị na gị bụ nwa afọ igbo otu ọbụla iso na-agbalụ ndị awụsa odibo otu ọbụla iso na-agbalụ ndị ugwu odibo mgbe ọsọ ọbụla afọ nweta ọpọchụntị ga-eji ememina gị fa ga-ememina gị maka emele na-emela ana ihe bụbu nyamịrị na ndị ihe ọbụla afa na-eme onye ọbụla bụ nyamịrị ka a ga-eme gị they will turn their back on you ọ bụ na ije legacha nke a wee bata wee decide ya n'oge eji nke a wee mụta ife ọ ga-adịkwa nri ya mma maka na afụbeghị mmadụ na-eme ka ijelesa eme daalụkwanụ